Nah, ọ dị too much. ndị ndewonu ụmụnne m ndị Igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ebe m si ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị ha asịrị fm aka ma bụkwa nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ihe onyonyo a ị na-ahụ n'iru ebe a bụ ozi nke anyị si na steeti Abịa wee nweta n'obodo Abịrịba Kedu ihe mere ebe a ọtụtụ ndị mmadụ ndị ya bụ obodo adaala n'akwa ọrịa kamgbe ụnyaa dịka ha natachara ọgwụ nke ha si n'aka ndị otu si na ha bịara inye ọgwụgwọ n'efu na ya bụ obodo dịka e nwetara ya bụ ihe onyonyo n'abalị ụnyaa eh, ọ wee bụrụ na ozi anyị nwetara n'elu ya bụ ihe onyonyo ezuchaghị oke nke anyị ga-eji akọwali ihe mere eme ebe ahụ na ndị bịara nye ya bụ ọgwụgwọ mana ọgwụ ha gosiri na ya bụ ihe onyonyo dịka ọgwụ ndị ahụ ṅụrụ nke tinyere ha na ọnọdụ ahụ ihe anyị hụrụ edere na akpa etinyere ya bụ ọgwụ bụ imo hope for the hopeless wee na-ajụzi ha kedu ka ya bụ ihe si wee bụrụ imo hope for the hopeless mana ebe ya bụ ihe mere bụ na obodo Abịrịba kedu onwere ọ bụ na steeti Imo ka ndị wetara ya bụ ọgwụ si ka ọ na kedu ka ya bụ ihe si wee mee ndị nna ajụ ewee mechaa na-akọwara m sị na ndị bịara wenye ya bụ ọgwụgwọ nke ha si na ha bịara inye n'efu bụ ndị ụlọ ụka Presbyterian Church ewee mechaa gaa n'iru wee zitere anyị foto a ị na-ahụ bụ foto ha siri na bana nke ha bụ ndị ụka ndị bịara sị na ha bịara inye ọgwụgwọ n'efu nke ha konyere ebe ahụ ka anyị gụpụtara unu ihe e dere na ya bụ bana ha si Imo Hope for the Hopeless an evangelical 100% free medical outreach in partnership with St. Peter's Presbyterian Church, 100% free medical outreach, Abreba Body and Soul Healing Evangelism slash free medical mission. Hasi, what to expect? 100% free medical care for all ages, free eye test and vision screening, free blood pressure check, free sugar and diabetic check, free HIV test, ear infection treatment, treatment for pathological cases. ewesị coverage bụ nke na-egosi ogbe dị iche iche ndị ha si na ha ga-eso wee rite elele ya bụ ọgwụgwọ ọrịa n'efu nke ha si na ha bịara asị ọma ụzọ ameke biko na ọ na ọ bụghị otu a ka esi akpọ ya bụ aha na unu gbaghara m abụghị m onye obodo abịrịba ọma ụzọ ameke abụọ Ameke, Agbọkọt/Abịrịba Junction, Ihungwu/Ndị Okoronta, amaja alị Alindo Oriri, Police Station/Ugwu Rest House and Environs, ugwu ezi Ebe a bụ ogbe dị iche iche ebe ha si na ha kwesịrị iso werite elele ya bụ ịgwọ ọrịa n'efu nke ha bịara asị kọdinetọ Reverend Silva Testimony Okore Eh, facilitator Dr. Augustine Obinna. Date Saturday 23 November 2024 bụ ụnya. Time 6:30 a.m. First come first serve. Otu a ka ha si wee dee ya bụ ihe gbasara ya bụ ịgwọ ọrịa n'efu nke ha si na ha bịara. Ugbu a ka anyị anya na ihe onyonyo bụ nke na-egosi ọnọdụ ọtụtụ ndị mmadụ bụ ndị ṅụrụ ọgwụ ahụ ha natara n'aka ndị ahụ bịara ịgwọ ọrịa n'efu ka m

Dia minha? Yes. Não dá meu fone? Eh. É. Ok. Opa. Oh,

family member, right? Yes. Uh, you need a family member there. Olu. Ebe ụwa biko ọkwa dị oke mkpa important announcement um, onye nwe ndị ife abịrịba yo reach out to them now uh, the onye delekata ụlọọgwụ ụlọọgwụ aka ha abanye ha ụlọọgwụ ebube na aka ha aba hospital ha anya ọkpọm thomas ebusala mmadụ asaa um, onwe ndị bịa ndị eme outreach abịrịba today so mmadụ asaa ndị ṅụrụ ya na ọgwụ ọhụụ a na-ewe ibe ọ bụ mmụọ si mmụọ um, eburu eburu bịa so that onye mara ndị nwanne ya nọ na ya bịara ya ọkpọwa okwu onye aka aṅụghị nke ya yohe odutu akwala on ka anyị mara what is going on right now biko nụ ọ dị very very important ahị ebreba ụwa ọmụma bụ St. Rachel Ngozima the publicity secretary general kan yeah brother good evening yes the information batana But I just know now, now from our village, Ebreba, eh, and the, the Ogvon or one of our uh, hall in our village, Ebreba, eh, Abia State there, Abia no may distribute the Og. So ndị nwekwana ndị ọgwụ ọwa mbụ ndị bụ ga ya ụlọ ọgwụ the same ụlọ ọgwụ ụlọ ọgwụ the nwanne eh, our village there Ebreba there because I hope that Oko oh, Soworo, those people may have distribute to the all for The information Something they like that. was that oh, this oh, uh, reach, God, the reach, all uh, from Presbyterian Church of Nigeria. Oh, ibe the ibe the ibe wasabia ibe those people sabia for the medical outreach arm, um, all through Presbyterian Church of Nigeria. Uh huh. Akwikirichala ya bụ ihe onyonyo. ụmụnne m aghọtaghịkwa m nke bụ nke ahụ ee anyị na-ahụbu ụfọdụ ihe dị otu a bụ ndị na-abịa n'obodo ndị na-abata n'obodo na ha bịara medical outreach ịbịa gwọọ ndị obodo ọrịa n'efu mana nke bụ abịazịa nyeche mmadụ ọgwụ dịka na a na-agwọ gị ọrịa n'efu ndị ahụ niile e nyere ọgwụ makwanụ imirikiti n'ime ndị ṅụrụ ya bụ ọgwụ abịazi dazie na kwa ọrịa bụ nke m aghọtaghị Dịka m ya bụ ihe onyonyo mgbe na-ajụ sị kedụ ndị obodo ahụ ha nụkwara n'aka ndị Ministry of Health n'Abia steeti ha nụkwara onwekwara ozi ha nwetara n'aka ndị Abia steeti Ministry of Health tupu anabata ndị bu ọgwụ wee bata n'obodo otu ahụ dịka m nwetachara ya bụ ozi kamgbe abalị ụnyaahụ agbalịala m inweta ndị Abia steeti Ministry of Health ka njụ ọnụ ha ma ha mara maka ụdị outreach dị otu a mana unu mana ọ bụ weekend anyị aka enwetabeghị ha bụ ndị ministry of health wee sị na anyị ga-ebupụtarịrị ya bụ ihe onyonyo ọ bụghị nke a ga-egbu oge maka na anyị amaghị ebe ọzọ ha chọrọ ịga wee nye ụdị ọgwụ ahụ anyị amaghị ụdị ọgwụ ha bụ wee bịa wee bụrụ ihe mere anyị ji wee na-ebupụta ihe onyonyo a onye ọbụla nọ na steeti Abịa ma ọkwanụ ebe ọbụla ha ga-eje ọzọ ka onye ọbụla gbado anya mara na ọ bụghị ebe ọbụla esi nnọọ bụrụ ọgwụ bịa bukwute sị na a na-enye gị ọgwụ n'efu ị nara ọgwụ wunye n'ahụ ihe ọzọ dịkwa ka ibe ya na-atụ m ụjọ bụ ọbịbịa nwoke a kpọrọ Bill bịara n'obodo Naijiria ọnwa ole na ole gara aga ọ dị ka n'ọnwa Septemba ka ọ bịara unu mana ọ na-edowekarị ahụ dịka onye na-enyere obodo dị iche iche aka ịgwọ ọrịa nka maọbụ ọrịa nke ọzọ mana inyocha ebumnuche ya na ngagharị ahụ niile ọ na-agagharị o nwere ihe zoro ezo n'ebe ahụ wee na-asị onye ọbụla hụkwara ọbụghịkwa ebe ọbụla ị hụrụ asị na a na-enye ọgwụ n'efu ịgbara gawa nyochakwa ya enyocha jụkwa ese jụọ ndị ministry of eh, health na steeti gị maka gịnị nke mbụ bụ na ndị na-enye gị ọgwụ ahụ ị maghị ebumnuche ha nke abụọ wee bụrụkwanụ ọgwụ ahụ a na-enye gị ị maghị ebe esi wee buru ọgwụ bịa ọ dị mma uche m ka m kwuru gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ị na etu anyị si eme ya dere ebumnuche gị etu isi wee hụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu kedu ihe ị na-eche na ọ bụ ihe kpatara ọtụtụ ndị mmadụ n'ime ndị ṅụrụ ọgwụ a bịara inye n'efu ṅụchara ya bụ ọgwụ wee daa na-akpa ọrịa dere anyị na ngalaba okwu ka anyị mara uche gị nyi na uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso ebere anyị sonye ekelekwa gị wena asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ị mara na nke o ji kacha mma ekpere m bụ na chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa mbụ ị na-ahụ onyonyo anyị asị gị nnọọ onye gịnị aka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka na-akụkọ onyinye apịara m folo ọ bụ na YouTube ka na-ekiri ya bụ ihe onyinye pịara m sọskraịbụ ya na mgbịrịgba anya n'akụkụ ka ime ike na-enweta ihe onyinye ndị ọzọ nga na-ewetara gị n'ọdịnihu igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ m ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share button ya mara gị mma ezigbo mmadụ udo unu